e no get work you follow others dey complain about it at home dey kwo okooko and na package tawa ayo eso. obi apaiwo. alamapu. nani don sọ̀rọ̀. package yourself in front of people wey go help you wisdom no go kill me o. Oh. city who talk about me drop money e rush but you too jolly bro sonny it's not funny as i don get better jump body speak loud no dey dull body analo ona abanye i know east kana call male oh, ogudiwu but you wan package face front shey you wan manage nleka wise up chenny jebe mepe ọnụ when you need help no dey form bus when you see mens ijijile na agụ gị mana bụ ọnụ if you no get no dey fumble no dey chest out just humble get bomb see the fake life and the mana bena gbagi jula kobo everywhere red na shaka zuka ga ebuto wego na na so that give away go feel issue mana simba ịchọleke n'okporo make everyone dey hype ekwu mele ọnụ mele iji solo ụmụasị dị minu na-akọ n'ụsọ ọnụ ịdụ ife na-alụ nwanne ka isolo ọgbọ ga-elụba ọlụ ọbụla emecha give wey ndị mọni na-aba na ibulu ọnụ minimini manimo nna bido kịta chịwakwadido anyị wili neva no befego wa papa karimidego if you dive you go collect you make you nweta something na your wallet okwu daa enogo de shake gị nwe nwogo kwa everything that ọ na-enyelụ gị aka nwe ike n'ọma ntesi gị aka o teka ibedele igba afọ nnọdụ ka ọ na-agbasị gị ala ụwa bụlo biko nọdụ ebuka na mana edena afụ n'obi kụbana oge chesa gwa mbilo nara pif ya mmadụ si obodo jekụbana lele ọkwa gị first class mix